nnamdị gbachapụrụ ndị igbo ndị igbo gọvanọ sa gbachapụrụ nnamdị n'ihi na mgbe a na-ekwu ihe a dịka nnamdị na-ekwu okwu ndị ya na ha na-ekwu mgbe ahụ ekwutu ekwu onye ọzọ ya pụta ya ekwu onye ọzọ o nwekwara mgbe nnamdị gwara anyị si na anyị agawala unu mgbe ọ gwara anyị si na anyị agawala ihe anyị na-ekwu mgbe ahụ bụ ee nnamdị mmegbu dị o na nsogbu dịkwa na ndị nwere ka ha si dị ka anyị kpaa na-akpa ihe anyị ga-eme ha ịkụọ nwata ihe tee ya ọkpọ ọ ga-ebe akwa ọ bụrụ ma o nwere ndị a na-emegbu emegbu ọ bụrụ ma o nwere ihe na-adịghị mma na-eme na Naịjirịa ọ bụrụ ma o nwere ndị na-ebe akwa na-eti mkpu na-asị gị kụbatara anyị ọsọ enyemaka o juru eju na Naịjirịa ụfọdụ nọ na Agatu ụfọdụ nọ na Sambisa ụfọdụ nọ na Benue imirikiti igbe nọ n'ala Igbo ihe anyị na-asị bụ mba na egwuregwu eji gbuwa nnụnụ ibe obi adị ya mma mmegbu dị aghụghọ dị ọchịchịrị agazichabeghị dị dị iche bụ ka ụzọ anyị si aga Kenan n'anya tie moto gị bụ anyị aga kenan n'anya anyị dọsuo agha anyị nwekwara mgbọ ebe a ka anyị nọkịta mgbe ọla anyị sara onwe anyị ajụjụ a anyị mara ihe anyị ga-eme ọ bụ na ihe anyị na-akọwa na ihe biafra anyị abụ ee na mmegbu dị na ndị mmadụ na-apụta akacha skuul a na-ahụ ọrụ na ndị igbo anaghị emezi ha na a na-eme ndị mmadụ dịka owere ndị ka ibe ha ekwere m ekwe kama ọ ka mgbawa egbe taa m ga-asị ka anyị jụọ onwe anyị ajụjụ mbụ n'ihi na ụta m dị ugbu a aghasị ọ ga-agbasa m sisi gositi m ebe mgbe anyị adị mara na o zuola m anyị agawa ndị gọvanọ eh, anyanwụ ala naijiria anyị dị n'otu anyị dị n'otu onwebeghi oge gọvanọs ndị ọwụwa anyanwụ naijiria dị n'otu karịa ka anyị dị taa ala ndị igbo ewere agha ewere agụrụ ewere nke a na-akpọ economic blockade etinyegasị ihe a na-enye nsogbu n'ime ihe niile a ndị Igbo egosi na ha siri ike ịnya ndụ n'agbanyeghị but ihe ịjụọ m ihe bụ ihe mere ndị Igbo ji bụrụ ndị ekwesịrị iji ọchịchị naijiria nye m ga-asịrị na ihe mere ebe ndị Igbo kwuchara okwu ahụ niile na ọkpụkpara agwa bụ na onweghị abụrụ n'ala naijiria taa kwenyere na naijiria ga-abụ otu kọntrị ọmụwa ka southeast governors bịakwute ebe ya gọvanọ ivan ugwu anyị kpọrọ mụ na ya nwee mitin several mitins hmm. chairman of southeast na-akpọ dave omaye onye nke mụ na ya ɛsɛ mi kɔ bɔ nan yɔ nan ne nan sini ɛyɛ dɛ nkyɛn ɔlɛs ma akɔta elder either professor bɛn kɔ bɛ zɛ ma ɔbo archbishop anthony obinna gbɛfa ɛkɔ akpɔ archbishop obinna ɔbo n'o jɛ rome I zɛ pɔ bɛn kɔ bɛ zɛ he graciously agreed flew in from lagos mua nna ha nne na professor bɛn kɔ bɛ zɛ meet here the south east governor faako bɛ this kusi research station kusi station nna de wɛsɛ fa. And I'm anakusi agitation even ebene uh, even kosu agitation onakusi then they say well for agitation to stop the reasons give back to the agitation the government dey me address faso ke nafa ama nafa ekpolugo no I never can see the structuring i go get we see then they say cbd enu maybe they are restructuring genuinely mm. back to the regional format yakusi agitation n'iru room. professor ben wabese who is eighty seven years old. the governor was Golia, sometimes go. Now, this is about Yama Pussy Extension Tata. Yanga has only to any in there, Yang will put Yanga Gucha before. Hmm. Not London. Yang will order you to any in there about the of state. No one in. Now, do you know what you be there? I'm going to find Abia Solia where they're meeting now. Nigeria was also able to the Ghana man John Eba. Snatching up for work, see how I can. Now, within a week or two that guy not invite but I say all oh, you lose your mm. leaders of IPOB can obey everything actually in what's everything in fact people don't want to say where you're not you will not say I never look at the structuring of former get you back to the regions if we're going to get a push agitation not the kind of what I'm Puso bɛ kɔfɛ wɔsi ko na de sɛ which means na your demand na sisi de ki referendum of Biafra referendum of Biafra. Mm or nothing, which means not draw absolute. Now the button not draw absolute. And then you communicate with one also. And the man said, now the kind of POB, they have got both sides got not draw absolute. And then you meet again. A back kind of. To buy me to say again, some people on the car, I'm not sure, because eh, eh, I'm not sure. On the same car, they go Abuja, they go Abuja like there. So before it they for second meeting, I was able ndeke ndị agha ndị eke bịa akpọrọ kasị nọ python dance etezebe na ka akpọrọ ihe ebe everywhere ndị fete dize plan bụ ndị naijiria gọọmenti si na ọzọ egbe ka ga-ejigbara ihe gbabazie egbe ruo tata enwere mma nna ndị ọdị ndụ n'ụwa ahụ hmm. ma nne ya ma nne ya enwere ifucha foto befa ife egbe gbara befa taa bụ aka dị ndụ so ife nna nna agwa gị bụ sọsọ the south east governors mụwa prọfesọ ben nwabese under the kind of Yakwaniye. Because Swahili was inside the room. Mm, mm. I see all the aides of the governors. point. So of the governors, Namuwa, mm. and Nandi, approve. So when I was even Nagwaki, all you said, I said, I said, I said, I said, I said, I said,